mkpughe isi nke isii m wee hụ mgbe nwa atụrụ ahụ saghere otu n'ime akara asaa ahụ m otu n'ime ihe anọ ahụ nke dị ndụ ka ọ na-asị dịka a ga-asị na o ji olu egbe eluigwe na-ekwu sị bịa m wee hụ ma lee ịnyịnya ọcha onye na-anọkwasị ya nwekwara ụta e wee nye ya okpu eze o wee pụta na-emeri ya na ka o wee merie mgbe ọ saghekwara akara nke abụọ m wee nụ ihe nke abụọ ahụ nke dị ndụ ka ọ na-asị bịa ịnyịnya ọzọ wee pụta bụ ịnyịnya nke na-acha ọkụ ọkụ e wee nye onye na-anọkwasị ya ike ịnapụ udo n'ụwa ya na ka ha wee gburita onwe ha e wee nye ya oke mma agha mgbe ọ saghekwara akara nke atọ mgbe wee nụ ihe nke atọ ahụ nke dị ndụ ka ọ na-asị bịa Mgbe wee hụ ma lee ịnyịnya ojii onye na-anọkwasị ya nwekwara ihe ọtụtụ n'aka ya m wee nụ dịka ga-asị na ọ bụ olu n'etiti ihe anọ ahụ nke dị ndụ ka ọ na-asị otu ọtụtụ nta nke ọka bụ otu shilin ọtụtụ nta atọ nke bali bụ otu shilin emejọkwala mmanụ na mmanya vine mgbe ọ saghekwara akara nke anọ m wee olu nke ihe nke anọ ahụ nke dị ndụ ka ọ na-asị bịa wee hụ ma lee ịnyịnya nke arụ ya yiri ozu onye na-anọkwasịkwa ya aha ya bụ ọnwụ hedis wee soo ya gaa e wee nye ha ike ịchị otu ụzọ n'ụzọ anọ nke ụwa iji mma agha na iji oke ụnwụ na iji ọnwụ na-egbu iwerekwa anụ ọhịa nke ụwa na-egbu mgbe ọ saghekwara akara nke ise m wee hụ n'okpuru ebe ịchụ àjà ahụ mkpụrụ obi nke ndị egbururi n'ihi okwu Chineke na n'ihi ama ahụ nke ha nwere ha wee were oke olu tie mkpu si ruo ole mgbe onye nwe anyị onye dị nsọ bụrụkwa onye eziokwu ka ị na ya ikpe bọkwa ọbọ ọbara anyị n'isi ndị bi n'elu ụwa e wee nye ha n'otu n'otu uwe mwụda dị ọcha e wee sị ha ka ha zuru ike nwa oge ọzọ ruo mgbe ndị ọrụ ibe ha na ụmụnna ha ga-ezukwa ezu bụ ndị agaji igbu dịka egbukwara ha onwe ha wee hụ mgbe ọ saghere akara nke isii oke ala ọma jijiji wee daa anyanwụ wee ghọọ ojii dịka akwa mkpe na-eji nji nke eji ajị anụ kpaa e wee mee ọnwa ka ọ dịzuwe ka ọbara kpakpando niile nke eluigwe wee daruo ala dịka osisi fig na-atụpụ mkpụrụ ya na-achaghị acha bụ oke ifufe na-efegharị ya e wee kewapụ eluigwe dịka akwụkwọ odide mgbe a na-apịakọta ya e wee wepụ ugwu niile na agwaetiti niile ọbụla n'ọnọdụ ha ndị eze nke ụwa na ndị amadi na ndị isi ọchịagha na ndị ọgaranya na ndị dị ike na oru ọbụla na onye ọbụla nwere onwe ya wee zụba onwe ha n'ime ọgba na n'ime oke nkume nke ugwu ha na-asịkwa ugwu na oke nkume ahụ dakwasịnụ anyị zopụ anyị n'iru onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ zopụkwa anyị n'iwe nke nwa atụrụ ahụ n'ihi na oke ụbọchị nke iwe ha abịawo onye pụkwara iguzo